AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo onye ọma na-ege ntị ana m ekele gị n'ụbọchị nke taa obi dị m ụtọ ịnabata gị n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị nke taa nke bụ okwu nke ndụmọdụ nke ahụike ama m na ezinụlọ gị nọ n'udo amakwa m na onye nwe anyị agbasawo aka nsọ ya ikpuchite anyị niile n'ụbọchị ndị a ekele dịrịnụ onye nwe anyị onye hụrụ anyị n'anya ihe ma ọ bụ isiokwu nke anyị na-eleba anya n'ime ya n'ụbọchị nke taa bụ nke na-asị ibu ọnụ nye Chineke ibu ọnụ nye Chineke gị onye na-ege ntị achọrọ m ka anyị mara sị na ọ dị ndị okpukperechi ọ bụ mpaghara ma ọ bụ otu ụzọ nke gbara ọkpụrụkpụ nke ha na-eji efe ofufe nke bụ obubu ọnụ bụ onye ọbụla nke na-efe ofufe n'ụzọ dị otu ahụ na-eji obụbu ọnụ akpọrọ ihe ọ bụ otu n'ime ihe ndị mejupụtara ofufe ha nye Chineke ma ọ dị ọtụtụ ndị mmadụ ndị na-ebu ọnụ ọ bụghị na ha na-ebu ọnụ na ha na-ekpere Chineke kama ha chọrọ ọgwụgwọ nye ahụ ha ma ọ ọ dị otu ihe dị ha mkpa ma ọ bụ na ha chọrọ ka Chineke yọchasịa ime ahụ ha n'ụzọ ha si chọọ ma n'ụzọ si na-emetụ ha n'obi ndị a ga-abụ ndị ga-ewere onwe ha nye n'ọnọdụ obubu ọnụ chetakwa na ndị na-eji mmiri n'obodo anyị ha dị iche iche ha anaghị eri ihe o ụbọchị ahụ ha na-eji mmiri ha anaghị eri ihe naanị ihe ha na-eri ma ọ bụrụ onye ga-eri ihe bụ ihe a hụrụ n'ọkụ ha agaghị aṅụkwanụ mmiri gị onye na-ege ntị ọ bụrụ na onye na-eji mmiri nwere ike iji maka ka o jita mmiri n'ihi ụgwọ akwụrụ ya ka ọ ghara imenye onwe ya ihere ka a sị na chi ya adịkwaghị ndụ ịza ekpere ya ya edo onwe ya agụ ọ ga-eri ihe ri ya taa naanị ọkpọkịrị ji na-aṅụ mmiri kedu maka anyị ndị kpọrọ onwe anyị ụmụ nke Chineke o kwesịrị ka anyị mara sị na obụbu ọnụ anyị na-ebu nye Chineke bụ ịkwanyere ya ùgwù ige Chineke ntị ime ihe nke Chineke si anyị mee n'ihi na Chineke dị ukwuu nye anyị ọ bụrụ na ọ dị ukwuu nye anyị o kwesịrị ka anyị kwanyere ya ùgwù o kwesịrị ka anyị sọpụrụ ya obubu ọnụ nke anyị na-ebubu ihe dịrị anyị na Chineke ọ bụ ihe nke dịrị anyị na Chineke o kwesịghị ka onye ọ bụla mara na anyị na-ebu ọnụ ọ bụ mmụọ nsọ nke Chineke nke anyị ga-eji ekpere so bụ onye ga na-edu anyị n'ihe ọ bụla nke anyị na-eme ọ bụ ya kpatara jizọs kraịst ji sị ọ bụrụ na ị na-ebu ọnụ mee ka onwe gị dị ọcha kwee ka ihu gị ghara ịgbarụ agbarụ ka onye ọbụla ghara ịmarasị na ị na-ebu ọnụ ọ bụ gị na chineke na-akparịta ụka n'ihi ya gị onye na-ege ntị ka anyị kpachapụ anya mgbe ọ bụla anyị na-ebu ọnụ o kwesịghị ị na-akụ ya ekwe obụbụ ọnụ kwesịrị ịdị otu a ị na-aga ụka kwa ụbọchị ọ bụ Chineke ka ị na-achọ aga ụka ọ bụ mmụọ nsọ Chineke na-edu gị ime ka ị mara na ị kwesịrị ịga ụka ọ bụkwanụ n'etiti gị na Chineke ka ọ dị n'ihi gịnị ọ bụ ya ka ị na-achọ aga ọ bụ otu ahụ ka obubu ọnụ kwesịrị ịdị emela ka onye ọbụla mara n'ihi na o kwesịghị ekwesị ka onye ọbụla mara ọ bụghị onye ahụ ka ị na-ebu ọnụ nye ọ bụ ka gị na Chineke nwee mkparịta ụka nke pụrụ iche ị na-akwanyere ya ùgwù pụrụ iche n'ihe niile nke ọ na-eme ọ dịghị ụzọ ọzọ ị ga-esi akwụ ya ụgwọ na-abụ iwepụta ohere si Chineke achọrọ m mmekọrịta mụ na gị n'ihi na ọlụ gị dị ukwuu n'ebe m nọ chetakwa gị onye na-ege ntị na obụbu ọnụ na ekpere na-agakọ n'ihi ya mgbe ọbụla ijikere e ibu ọnụ jikere na ekpere ga-eso ya ebula n'obi na mgbe ọ bụla ikpere ekpere na ihe ọbụla nke ị na-achọ ị ga-arọgharị aka nke Chineke ya chinyechaa gị ya ma ntakịrị ohere ọbụla nke ị wepụtara bụ ọnụ gị onye na-ege ntị n'ezie eluigwe na-eji ya akpọrọ ihe mkpọtụ na-eme n'eluigwe nke gị onwe gị na-amaghị ọ bụ eziokwu ị nwere ike sị ọ bụrụ na na mmadụ ekwesịghị ibu ọnụ n'ụzọ dị aṅaa ma ọ inweta ihe dị aṅa n'aka Chineke ọ bụghị ihe anyị na-ekwu a na-edepụta ịkwesịrị idepụta ihe ndị nke ị chọrọ ka Chineke mere gị dowe n'ihu gị gịnị ka iji eme nke a ka o nwee ike na-eduzi ekpere gị ụzọ ị chọrọ ka ọ gaa ọ bụ ya bụ ihe kpatara iji edepụta ihe ndị nke na-akpa gị mkpa chee n'ihu Chineke ọ na-enye obi ụtọ mgbe ị na-ekpe ekpere n'ezie na-ekpe ekpere na-akpọ aha ma ọ bụ onye ị na-amaghị gị si chineke onye a nọ na nrịrịa dị otu a biko onye nwe m lebara ya anya chineke ohere nke a ka m wepụtara ka ị were nyere ụmụ nwaanyị ndị dị ime na ndị na-enye nwa ara aka chineke ndị ụwa na-atụ n'ọnụ ka m na-echeta n'oge dị ugbu a mgbe ị na-ekpe ekpere a n'ezie ị ga-ahụ na ọtụtụ ekpere ndị a bụ nke chineke na-aza anyị ahụ ya anya ebe anyị nwere ike hụ ụfọdụ mmezu nke ihe anyị rịọrọ Chineke kedu maka nke na-aga ebe ahụ ị na-amaghị ọ bụghị ihe obi ụtọ nye anyị ọ bụdụrori na ị na-ekpe ekpere na ị na-ebu ọnụ bụcha ọnụ otu abalị abalị abụọ na atọ ọ dịghị ihe ị hụrụ echela na ị buru ọnụ nke efu eluigwe na-akwado izute gị gị onye na-ege ntị eluigwe na-akwado izute gị ọ bụrụ na ị nọ n'ọrụ n'ihi na mgbe ụfọdụ ọ na-adịcha mfe ịga ọrụ ma na-ebu ọnụ mgbe ụfọdụ gị echefuo n'ihi otu ihe dịra gị si dị na ị na-ebu ọnụ ị nwere ike mee ihe ndị ị chere ị kwesịghị ime nke a emerụghị ya mgbe ị mere ihe ị na-ekwesịghị ime nke wutere obi gị na ị mere ihe ị kwesịghị ime na ị na-ebu ọnụ na gị na Chineke na-enwe nnọkọ gbukwa ikpere n'ala ma ọ bụ mechilata anya gị ebe ị nọ rịọ Chineke mgbaghara mmehie bidokwa ọzọ n'ihi na onye nwe anyị nọ na njikere mgbe ọbụla ka gị na ya gakọ ije ma ọ bụrụ ụzọ isi chọọ ya ụdị obụbu ọnụ nke Chineke chọrọ ka anyị buo ka anyị kwugharịa ọzọ bụ obụbu ọnụ nke na-ewetara ya nkwanye ùgwù na otuto Chineke chọrọ obi nke ọ na-anụ ọkụ n'obi ịhụ ọdịmma nke ndị ọzọ isi Chineke meere m biko onye nwe m ọ dị nwatakịrị ahụ adịghị mma n'ebe a m nọ mee ka nwatakịrị agbakee mee ka obi nke a gbara itiri bụrụ onye ga-enweta ìhè gị jehova ọ dị obi nke amamihe kọrọ nye ya amamihe nye onye a udo nke obi ọ bụ ihe ọ chọrọ biko weta ikike nke nwụgha n'ime ụmụ atụrụ gị ọ bụ ụdị obụbu ọnụ nke chineke chọrọ ka mụ na gị buo na-abụghị mgbe mmadụ mere ihe dị anya ma ọ bụ na enwere nghọherịta ebe gị na mmadụ nọ gị sị na ị ga-eburu ya ọnụ abalị atọ imechaa ya ihe onye ahụ amara onye gwara gị na Chineke na-anabata ụdị ekpere a Chineke bụ onye na-asị ka anyị na-enwe mgbaghara mmehie nye onye ọbụla nke mehiere anyị n'ihi ya ọ dịghị otu ị ga-esi buo ọnụ megide mmadụ ibe gị ka ihe ọjọọ mee ya onye nwe m emee ya ọ bụrụrị na ọ dị ụzọ onye ahụ si nweta nramahụ ọ bụ ekwensu ọ bụghị Chineke ma ọ bụrụ na onye ahụ meghere gị nke ọ dị otu ọ bụ ma ọ bụ na o mere ihe na-ekwesị ekwesị ebe ị nọ hara Chineke ihe niile onye nwe m na-ama ụzọ ọ ga-esi wee dọọ anyị aka na ntị anyị wee si na ihe nke anyị na-eme na-ekwesịghị ekwesị pụọ ma ọ bụrụ onye chọrọ ịpụnụ ma chineke na-agbalị ike ya jisikwa n'ike ka anyị gbalịa ike anyị isi na ihe na-adịghị mma maọbụ ọnọdụ nke na-ekwesịghị ekwesị na-ewepụ onwe anyị otu ọ ga-abụ anyị na-eme ihe ọ bụla nke anyị na-eme ya ghara ịbụ na anyị na-etufu mgbe gị onye na-ege ntị biko ka anyị kpachapụrụ onwe anyị anya mara ụdị obụbu ọnụ nke Chineke chọrọ ka anyị buo mara ihe na-akwali mmụọ anyị mgbe ọbụla anyị si na anyị na-ebu ọnụ ụbọchị nke na-abịa abịa anyị ga-eme ka anyị mara ihe ole na ole nke ga-eme ka anyị bụrụ ndị ga-eji ibu ọnụ na ekpere kpọrọ ihe ezi enyi m na ntị ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike n'ụbọchị taa anyị na-asị ka chineke nọnyere ya ka chineke gbaa ya umo ka ịhụ na ya chineke na ngọzi ya bara ya ụba ya na ezinụlọ ya n'aha jizọs amen ezi enyi m mara na ọ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yahoo dot com ma ọ bụ at gmail dot com at gmail dot onye ọma na-ege ntị

nke zọpụ ka anyị nye Chineke otuto ka anyị nye Chineke ekele site n'ọbụ sọsọ Kraịst ka ọjịja mma niile dura unu emeela ndị ọbụla bụ anyị n'ụbọchị taa na-enye anyị abụọ ma anyị na-asị ka ya Chineke baru n'ụba n'aha Jizọs ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma si gee ma nata ngọzi dị n'ime ya ndị igbo ibe m igbo ọma ndị na-ege ntị ndewono ka onye nwe anyị gọzie unu n'aha jizọs ekwere m si na unu amarala ndị enyi unu ndị na-ewetara unu ozi ọma nke a isiokwu anyị ga-ekwu bụ ụbọchị nke onye nwe anyị agba nke abụọ ya ebe anyị ga-ewere ihe ọgụgụ nke akwụkwọ nsọ bụ na akwụkwọ Luk isi anọ amaokwu nke na isii ebe ahụ si o wee bịaruo Nazaret ebe azụpụtara ya rịị o wee baa n'ụlọ nzukọ ha n'ụbọchị izu ike dị ka ọ na-eme mgbe dum o wee bilie ịgụ akwụkwọ nsọ n'ozi anyị n'abalị gara aga anyị chọpụtara si na ụbọchị nke onye nwe anyị bụ ụbọchị izu ike anyị chọpụtara si na izu ike nke akwụkwọ ọsọ bụ ụbọchị nke asaa anyị chọpụtakwara na chineke na onwe ya bụ onye mere ka ọ dị otu a site izuụka nke o kere ihe niile anyị chọpụtakwara si na onye nwe anyị were ya tinyekwa n'ime iwu iri ya nke o nyere Mozis ma ajụjụ ọtụtụ ndị mmadụ na-ajụ taa bụ iwu ahụ e nyere Mozis, ọgwụ iwu ndị juu o metụtara ndị kristian ọ bụghị iwu ndị juu naanị ee ọ bụrụ na iwu a bụ iwu ndị juu o kwesịrị ka anyị cheta sị n'ime iwu iri a ka anyị nwere ga-ezo n'ori o kwesịrị ka ọ naanị ndị juu ka a ga-asị ha ezukwana n'ori. n'ihi na taa ndị na-ekwere na chineke kwere sị na iwu chineke sịrị anyị zuru ori iwu ndị ọzọ gị ya nso kwesịkwara ka ndị na-abụghị ndị juu kwere na inwe chi ọzọ dị mma o kwesịrị ka ndị na-abụghị ndị Juu kwete na ịgba ama ụgha bụ ihe ziri ezi o kwesịrị ka anyị kwetekwasị na iwere aha Jehova eme ihe efu bụ ọma ma ọ bụrụ ma anyị jụ ihe ndị ahụ niile iwu nke ụbọchị izu ike abụghị nke naanị ndị Juu n'ịza ajụjụ a Jizọs ya onwe ya kwuru okwu na akwụkwọ Mark isi abụọ amaokwu nke iri abụọ na asaa ebe ahụ sị o wee sị ha e mere ụbọchị izu ike n'ihi mmadụ emeghị mmadụ n'ihi ụbọchị izu ike ihe ọ pụtara abụ na onyinye a Chineke nyere abụghị onyinye o naanị ndị Juu e nwere ya maka mmadụ mmadụ niile ọ bụ ihe mere mgbe a na-akpọ obi ndị mmadụ abịa n'ofufe bụ Jizọs na akwụkwọ ikpeazụ na ozi ikpeazụ oziri ziri ụwa nke Jọn dere na akwụkwọ mkpughe isi dị n'ala na amaokwu nke isi na nke azụ ya ọsị m wee mmụọ ozi ọzọ ka ọ na-efe n'etiti eluigwe na-enwe ozi ọma ebighị ebi ihe ndị na-anọdụ n'elu ụwa bụ mba niile ọbụla na ebo niile ọbụla na asụsụ niile ọbụla na ndị niile ọbụla ọ na-ewerekwa oke olu si tụwa ọnụ egwu chineke nyekwanụ ya otuto n'ihi na oge awa nke ikpe ya abịawo na isi ala nye ya bụ onye kere eluigwe na ala na oke osimiri na isi iyi niile nke mmiri niile ebe a na-akpọ oku ozi ọma ebi a na eze ebe a bụ nye mba niile ndị nọ n'ụwa ozi ọma ebighị ebi a bụ nye mba niile ọbụla ndị igbo si n'otu mba nke a maara n'ụwa niile nke pụtara na ha sokwa na mmadụ ndị jizọs si na e mere ụbọchị izu ike nye na mokwu nke asaa si ka anyị kpọọ isi ala nye onye kere eluigwe kee ụwa unu ahụla anyị n'ihi na onye kere eluigwe kee ụwa bụ onye zuru ike n'ụbọchị nke asaa doo ya nsọ jizọs ebe anyị nwere ihe ọgwụgwụ anyị na akwụkwọ luk isi ala ma nke iri ise ise dịka ọ na-eme mgbe dum bara n'ụlọ ukwu chineke n'ụbọchị izu ike ka ọ na-eme mgbe dum ihe ọ pụtara bụ na ọ na ụlọ ukwu chineke ụbọchị izu ike niile jizọs onye maara maka ụbọchị izu ike mara na ọ ga-adịgide mgbe ọ ga esite ọnwụ bilie nyere ntụziaka ọzọ na akwụkwọ mati isi iri abụọ na anọ amaokwu nke iri abụọ ebe ahụ ya ọsị ma kpee na ekpere ka mgbapụ unu ghara ịdị n'ụbọchị oyi na mgbe oyi ma ọ bụ n'ụbọchị izu ike jizọs na-agwa ndị na-eso ụzọ ya sị agawanagidebunu unu mkpagbu ga-abịapụta unu ma kpee na ekpere ka mgbe mkpagbu ahụ ga-abịa ka mgbapụ unu hapụ ịbụ n'ụbọchị izu ike ịna ụbọchị izu ike ndị na-eso ụzọ ya ga-anọ n'ime nnukwu chineke nke a gara na mmezu na ndị agha nke rom na na jerusalem n'iyi mgbe afọ iri asaa gasịrị ka jizọs si n'ụwa na eluigwe mgbe ahụ ha ga-edebe ụbọchị izu ike ndị otu anyị ga-echi mara ụbọchị ịbụkwanụ ya amadụ niile kwenyere na jizọs nwụrụ ọnwụ ụbọchị Gud friday fraịde ọma ahụ nke akpọkpụrụ jizọs anyị amarala ya mana akwụkwọ nsọ na-agba ama na akwụkwọ luk isi iri abụọ na atọ amaokwu nke iri ise na anọ ruo iri ise na isii ya na ụbọchị ahụ bụ ụbọchị nkwadobe ma anyị gwụọ na akwụkwọ matiu isi iri abụọ na asatọ okwu nke mbụ jizọs gbara ama akwụkwọ nsọ gbara anyị ama ihe gbasara ụbọchị ista akwụkwọ nsọ akwụkwọ matiu isi iri abụọ na nke mbụ si ma mgbe ụbọchị izu ike na-agwụ mgbe chi ụbọchị mbụ n'izu ụbọchị asaa na abụọ meri magdalin na mmeri ọzọ bịara ile ili ahụ Mgbe ụbọchị izu ike agaala ma akwụkwọ nsọ si na ụbọchị Jizọs biri n'ọnwụ bụ ụbọchị mbụ n'izu Pọl onye ozi nke a maara aha ya Pọl onwe ya na akwụkwọ ọlụ ndị ozi isi iri na atọ amaokwu nke iri na anọ ma ha nwee ha sitere na paga gabiga bịa rue antiok dị na pisidia ha wee baa n'ime ụlọ nzukọ ha n'ụbọchị izu ike wee nọdụ ala na amaokwu nke iri anọ na abụọ ya n'itiokwu akwụkwọ si ma ha na-apụ ha wee rịọ ka agwa ha okwu ndị n'ụbọchị izu ike sone ịhụ na pọl jiri n'ụbọchị izu ike gakwuso okwu chineke n'ime unukwu chineke pọl debere ụbọchị izu ike ya nso mgbe ahụ jizọs arịgowo eluigwe n'isi iri na asaa na akpọlụ ndị ozi okwu nke mbụrụ na nke atọ ya ebe ahụ si ma mgbe ha gabigasịrị amfipolis na apolonia ha bịaruru tesalonika ebe ụlọ nzukọ ndị jode pọl dịka ọ na-eme mgbe dum wee bakwuru ha ogologo ụbọchị izu ike atọ ọ na-agwa ha okwu site na ihe edewere n'akwụkwọ nsọ na-emeghe ha na-echekwa n'iru ndị ahụ na kraịst ha aghaghị ịwa ahụhụ na isi na ndị nwụrụ anwụ bilie na-egosikwa jizọs nke a onye bụ onwe m na-ekwusara unu ka o kwuru bụ kraịst ahụ N'ebe anyị nwere ihe otu a, na akwụkwọ olukosi dịka jizọs na-eme mgbe dum n'ọnụ ndị ozi isi dị na asaa ebe a sịkwa dịka pọl na-eme mgbe dum ihe ọ pụtara bụ na pọl zọrọ ije dịka kraịst onwe ya jere pọl debere ụbọchị izu ike nsọ n'ihi jizọs onwe ya debere ụbọchị izu ike chineke anyị gbara anyị ama na akwụkwọ ikpeazụ nke agba ochie bụ akwụkwọ malakai isi atọ amaokwu nke isii malakai isi atọ amaokwu nke isii si n'ihi na mụ onwe m bụ jehova agbanweghị m ya bụ na emeghị ka unu onwe unu bụsịa ụmụ Jekọb akwụkwọ ụzọ gbara ama na Jehova agaghị agbanwe agbanwe ọ bụ ihe mere Jizọs si na akwụkwọ mmatụ isi isaokwu nkiri na asatọ ruo mgbe eluigwe na ụwa gabigasịrị na ọ dịghị otu ihe dịkarịsịrị nta nke dị n'iwu na-agaghị abịa na mmezu ihe ọ pụtara bụ n'ụbọchị izu ike Chineke ụbọchị nke onye nwe anyị nke Jizọs onwe ya debere nke Pọl debere na anyị niile ga-abụ ndị ga-edebe ya n'ihi na mgbanwe anyị siteghị n'aka jizọs mgbanwe ya siteghị n'aka apọstụl apọstụl anyị na-agụ amaghị maka ya ụmụnna m mgbe anyị na-achọsi ike na-esogide jizọs edebe ụbọchị nke onye nwe anyị ka onye nwe anyị zọpụta anyị n'ikpetemazụ n'aha jizọs kraịst onye nwere n'ihi anyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World onye ụkọchukwu Clement Nwankwọ imeela n'ozi ọma nke inyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke nọnyere gị ka ọ gbaa gị ume ka ọ gọzie gị na ezinụlọ gị n'aha Jizọs amen ezi enyi m na-ege ntị mara na ọ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị na-achọ onye gị na-ega amụ akwụkwọ nsọ gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na Chineke ga-anọnyere gị ma anyị akwụkwọ na awrnigeria at yahoo dot com awrnigeria yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria gmail dot com Ma na nwere ike ige oziziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke nọnyere anyị imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo